okay. nsọ ekene ụnụ anyị nwawo ndị ndozi ọdịnala igbo anyị nwawo ndị igbo anyị nwawo ezigbo ndị igbo maka na anyị nwawo ndị ihe ọjọọ fụrụ jie breki a sị na mberede yiri dike mana ọ mberede ka eji ama dike e nwere ndị gbara ọsọ ndị igbo ndị gbara ọsọ chenji chadi asọ chenji ya afa ha si na o ji wee bụrụ ihe ọjọọ o ji wee bụrụ ihe ọma ọ gbanwee afa ya nwanne cheki godisha wit common sense mana nsogbu adịghị anyị ga-ewetara unu ozi ọma gbasara igbo ka o si wee dịrị na mbụ gwagwana ụnụ ihe anyị ga-eme wee pụọ ndụ dịka mmadụ nke dị ndụ maka na ihe dị ndụ bụ ihe mụ anya ọ ya mere o ji wee dịrị ndụ na anyị na-ekene godo ekekere ụwa kene ndị ọkpụ na ndị egede ọkwa ndị ụka na-agụ litany of the blessed virgin maria ha na-asị ka ha kene virgin ọkpụ anyị nkwari ndị ọkpụ ha akpọzie nke ha virgin ọkpụ maka na etirie english ndị be anyị wee like ya chefuo na virgin ọkpụ bụ the same thing anyị na-akpọ ndị ọkpụ so ọ bikos na etiri virgin ka eji wee mezie ọ dịka gasị na enwere baptizim emere o ji wee dịtụ mma mba anyị na-ekene ndị ọkpụ na ndị egede ihe mere bụ na ndị be anyị anaghị anụ igbo ọ ya bụ nsogbu igbo anaghị anụ bụ nsogbu bikos onye rere nkịta goro enwe nwere ihe ntukwu nwanne anyanwụ na-abụ adịghị n'ụwa there is no anyanwụ na-abụọ the positive energy is only one <laughs> the negative energy is only one and the combined which is the neutral energy is only one this is three principle moving whether me kpọrọ ya jizọs weda m kpọrọ ya eh, chukwu abịama <laughs> weda me kpọrọ ya chineke o weda me kpọrọ ya chukwu o weda me kpọrọ ya jizọs o the only thing that matters is how do you handle this energy kedu ka isi eji energy anụ how do you handle it that is the only thing matters sọsọ ya bụ ihe matara sọsọ ihe matara nụ bụ ịghọtara ihe anụnwa pump and play ọ bụrụ about ihe ịkpọrọ ya ọ bụrụ about language mmadụ e nwere onye gwara m na mmadụ wepụrụ afa ya afa ya nne na nna ya bara ya tinyezie David ntụọ ya si ya nwoke m <laughs> nwanne m nwoke onye na-aza david ọma ihe bụ david ọ sị na afa nna ya bụ osu agwụ ọma ha na osu agwụ <laughs> a na-eselebreti ya na european niile na-eselebreti osu agwụ from a to z the same way ha si gwa gị na you killed igburu jizọs send his disciples the whole world to preach the same gospel the whole world na-eselebrate osu ahụ till tomorrow till tomorrow st george ị na-anụ maka st george ọ ya bụ osu ahụ ịnụ maka st george ndị catalonia si ọ jordi ndị spain si ọ jorge ndị england si o st george that is what you know about those swab that is the name because there is only proton there is only neutron and there is only electron and there is only sun there is only moon and there is only star which is the earth which, which is anyị so onweghe all those things ị na-ekwu you are just making it up because they don't exist ha anaghị eme exist ịghọtago so ị na-anụ maka osuwagwu that is st george the savior of the society because ọwụ symbol o nwere ihe o symbolized ịghọtago so they personify that name as onye na-azọpụta mmadụ ngwa na anya nọ the government of the ancient osuagwu anụnwa bụ George of the society amụzie ụmụazị nna ya represent the ancient government bearing osu agụ for you to know that na nyanwa na onwe represent savior because savior dị n'ụdị na ụdị enwere onye ga-eme eke bịa na vileji unu na agwọ na-egbusi ndị mmadụ somebody bịa gbuo dị agwọ mgbe ndị ochie onye agha gburu dị agwọ aha akpọwaghị ya ogbu agwọ because no save the society from danger onwe onye na-arụ na psychiatric hospital na-agwọ ndị nwere mental problem ọ wụrụgo the savior of ndị nwere mental problem n'ụwa nke anyị nọ kịta those people bearing those names ndị be anyị kpọrọ ha asị mmadụ wee chenji afa ya wee na david njụọ ya sị kedu isi ihe bụ david if you want to know david wepụ d tinye avid the avid oya bụ david the avid so jee chọọ ihe bụ david ya jee chọọ ihe bụ avid ọgwa gị na desire that is why wesị gị na david bụ goliath so if osuagu does not kill this dragon in the village which is the dragon a represent the goliath osuagu bụ the dragon that's why they gave him osuagu this dragon inside your because is you and the verse ka na-ekwu maka ya is about you and the verse because universe is you and the verse that's why you were saying na god adam god and adam is you and the verse now you represent adam in this aspect then god represent verse verse everything god is all you got that? so ndị be anyị aghọtaghị ha na-ekwu ebe ahụ that's why m na-agwa ha na this allegory ọ dị too much for ịghọtabeghị nke obere onye na-agụbeghị one na-agụ two nke obere a na-achọ ịkọwara gị na osuagwu represent david because david gburu goloyat ị na-anụ ya don't you see it but anyị nwa mana goloyat bụ mythology represent the same dragon but ndị be anyị chenjiri osu agwụ <laughs> ba david so onye rere nkịta goro enwe ihe ntụgwụ na be nke ahụ eburuga nke ọ na-eso ya ndị ụka sị gị ụmụnna ka anyị kwado n'onwe anyị nke ọma maka nnukwu emume nke yukaristi ya site n'ikwupụta njọ anyị na-ege ntị ọ sị gị ụmụ nwanyị na ọ ụmụnne nwanyị o ji wee sị gị ụmụ ọkwa nwaanyị nọ ebe ahụ na ụmụnna o gọọmenti nọ na vileji n'ala Igbo ụnụ ụmụnna bụ gọọmenti na vileji mgbe ndị gboo ụmụnna ka a na-enwe asị gọọmenti nwee ụmụada nwaanyị na fada asịghị ụmụada ka anyị kwado na onwe anyị nke ọma maka nnukwu eme nke yukarisia nwaanyị o ji wee si ụmụnna ka anyị kwado na onwe anyị nke ọma maka nnukwu eme nke yukarisia nwaanyị ọsọ ụmụnna ndị be anyị mana o nwere ihe o miniri data okwu ahụ so unu wọchị ya ihe niile ndị a na-eme na ụka ọbụla a na-eje eje n'ụwa nwanne this is all about meat ọ bụrụ na ịghọta ha dị meat there is no need go because onweghị uru ọ ga-abara gị kama o mee gị dịkwa mo confuse every day kama ọ ga-abara gị uru aba ọghọ gị ahịa because ịghọtara ihe a na-akọ so the only best way anyị mere ya ka ọ dị izi na ndozi ọdịnala ihe anyị na-egwa gị ebe a ọ dị gị simple mana ọ dị more powerful than ihe ndị ụka na-agwa gị because pentikọstal nonsense onweghị isi pentikọst bụ mbọsị mmụọ nsọ dakwasịrị ndị otie eh? kedu mmụọ nsọ bụ gịnị bụ mmụọ nsọ ụmụnna ka anyị kwado n'onwe anyị nke ọma maka nnukwu emume nke Eucharist nnukwu emume nke Eucharist wụ last supper a na-ekwu maka ume hie a na-ekwu maka ume once you hear last supper ihe o ume in igbo cosmology so afta ka unu risiri datin iriri nri a ndozi na nna enye gị na mmụọ nsọ adakwasị gị that is pentecost ọwụhụ ọya bụ ilo mmụọ a na-ekwu the pentecost ọwụhụ nke a na-ekwu n'ụlọ ụka a na-akpa pentecostal church america just they don't ha achọghị ịdị loyal to rome ha mana na the same thing ka a na-akọ but nwanne ịgụghị tu because ndị katọlik na ndị cms ha na-agọ mmụọ Dem begin because ịgọ mmụọ is to burn the element into fire burn it after burning it ịgọbazie dị Ofo, which is onyinye ha na-enye ịghọtago because onyinye ahụ ị na-enye you are taking what you don have to go and change with what you need so mgbe ahụ ị nyere onyinye ahụ fada awụọ gị mmiri ngozi so in respond with ihe ahụ ị wepụrụ ị na like that's why eji eji ejizi eji ego because ego bụ ego it symbolizes ego so you want to go and give away your ego in the altar of god so ije sacrifice ya your ego then Fada father wụọ gị mmiri ngozi iwe chigaba azụ so you exchange what you don need that is why eburu ụzọ bịara n'ụlọ ụka ekwuo okwuchukwu the okwuchukwu is to neutralize and burn down your mind ọ bụrụ na ekwusi dị okwuchukwu chukwu then ịbịa nye onyinye inyesizi onyinye ịbịazi gbaa ha ije wepụ na ị na-enid iji wee chenjie ya na ihe inidiri ịbịazi eri oriri oriri ahụ iriziri mmụọ nsọ ga-adakwasịzi gị so onye ka a na-agwa gị indirectly na nwanne na ihe ọbụla onye metere ihe a na-agwa gị simple dị ya bụ na ihe ọjọọ gị go and sacrifice it sacrifice your ego sacrifice your evil because nwanne ihe agwọ mụrụ ga etogiri ogologo nobody is your past onye ọbụla if your ancestor go ọnwụ na o mere ihe ọma nwanne ọ na-anaghị n'igwe ebe ndị ndị ichie nọ ọ gaa n'ebe ndị ichie nọ nọdị nwanne ị ịnọdị ihe today that is because na ị gagha you are not ekwuzina na nna nna gị kwube gị nwa because ị gaha dị that's why you are so nwanne ị na-ata afụfụ today is your afụfụ afụfụ people don't understand life man nwanne mind is deathless because ị na-ege ntị o mmadụ nwụọ ndị Igbo na-asị ọ na-ere ere ọkwa the same ọrịre ahụ ka ọkụ na-ere ọ si ọnwụ the same ọnwụ ahụ ka anyị na-asị ọ na-enwu ọkụ ahịhịa na-enwu ọkụ that means ahịhịa na-abụọ na abụọ that is means ọ sị ịnwụọ that means ị na-agba ọkụ that means ịnwụọ na ị na-enwu ọkụ that's why ị na-ere ere mgbe ahụ ị na-ere ere you are evaporating invisibly but you don't see it that is why onye nwe ifo dry ya kpọọ kpọọ nkụ <laughs> ọgwa n'ọkụ na ọrịgo ọnwụgo ọkụ re that means the person abon go the only thing ejidere ndụ would because of electricity in your body if the electricity goes away because the spirit ọpụ ha na that is why the soul the, the, the heart is the kingdom onye ka ndị igbo na-akpọ obi ndị igbo rụsi ụlọ ha arụ obi ndị igbo kọla obi kingdom ihe kingdom pụtara n'ọnụ igbo obi that is why every onye ọbụla bụ onye omenala igbo ma ihe a na-akọ ọ na-enwe obi na be ọ na-enwe obi na be bikos obi symbolizes kingdom mgbe ndị ochie kedu ihe ndị igbo na-akpọ kingdom anyị ọbụla na-asị kingdom kingdom n'ala igbo ihe bụ kingdom bụ obi so ndị eze anụ nwụrụ gasịrị na we have only one kingdom in ancient times anyị enweghị this warrant chief we don't have them ihe anyị nwere kingdom obi which is based on priesthood and this priesthood based on purification eh, eh, eh, extraction purification and unification which is the caste as system ọ anyị nwere asị ndị Igbo we are born to make people pure ọ ebe ha si wee ya na-akpọ crystal which is a na-akpọ anointed one which is the Christ anyị found foundro the information this thing na-agwa that's why we are here because nwanne yesterday nobody is dey is you because mind is deathless mind can never die because universe itself is mental is mind so you don die how can somebody that does not exist exist the life universe is empty is void is void void so ihe na afụ that so this thing don die nwanne because onye nwe ihe ọ bụ enwe ọ na-akwafu how can you die die how why so ihe a na-asị gị die die e, the earth you are living the earth because earth bụ ihe dị ndụ ihe dị ndụ awakened if you the earth that means you live hapụ gị ihe dị ndụ bakwa n'ebe ịrọ before ọnwụ na ịnweghị ike ịbanwu the level ị kwesịrị ịba which is level of ascending ndị ndị nwa bekee na-akpọ essence ọnwụ na ịnweghị ike ịbanwu that place you have to recycle that is simple knowledge ihe simple knowledge as abcd so mmadụ decisive n'onwe ya there is nothing like yesterday it is you yesterday it only change forms oh. so you are facing don't blame anybody nwanne personally don't ever because nwatakịrị spam there are millions millions of spam or mistake ka spam nke gị mere banye n'afọ nwaanyị poor family or mistake ka your spam mere banye n'afọ poor man it's not mistake so onye gwara gị how many spams nwụrụ along the line do you know how many spam perish along the line do you know the strongest sperm make it the most purified if you go to hospital ịjụọ ndị ụlọ ọgwụ go and do your own research sperm nwere cholesterol cannot run sperm nwere fat cannot run sperm na-adịghị active cannot run ịghọtago all the purest sperm because even when the egg pụtara from the ovary not na-eche the best spam do you know that na spam aha nke aha dị karị fast ịma ihe ọ na-eme ọ na-aga the place e nwere refrigerator were isie sodo na ahụ the the the that eh, fallopian tube sende signal na-ege ntị o send signal to the ovarium si na abịaruo nne m o sendiere moto taxi ọ ihe aha ka ụrụ na-afụ baby walker today ihe ụnụ na-akpọ baby walker today all that egg the ebe e si wepụta the imagination of the baby with that egg ovarian release bịa bịa bụrụ the spam ọ ya ka jizọs bịara kpọrọ ndị otie laa n'eluigwe ịghọtago bịa kpọrọ ndị otie the purest person ka ọ bịa kpọrọ bịa n'ụwa kpọrọ ndị otie laa ịghọtago the purest spam nwanne this is basic natural law ihe a basic natural law go and do your own research you the purest palm make it to the ovary ovary with the kingdom of god you so gịnwa na onwe gị as a human being nna nwanne how can you make it to that place iwere onye nkịtị na-epetekarị aka kedu ihe mmadụ ihe ndị mmadụ ji aghọrọ onwe ha aghụghọ why did you deceive yourself enwere facebook ndị mmadụ na-ezuzugharị why are you going to deceive yourself why a na-akụghị ri because there nwere akwụkwọ there is books you can go to internet and read rubbish book and come to on Facebook na-ekwughị ri mmadụ ideceive onwe ya mmadụ onwe ya simple as abcd because ọnwụ na ọ bụghị ya nwanne the movement of life is about ascension because this is mind is mental is movement of the mind so everything was created by the, because nwanne ị gaa na laboratory ị ga-afụ machine eji eme research na lab all these machines eji eme research all mmadụ build these machines eji eme research some na-eme for separating split the chemical some na-eme to add the chemical some na-eme to dilute the chemical inside the lab ị ga-afụ different different types of machines that is what you see as human being as tree as anụmanụ they are all machines in laboratory don take it personal don take it special that is what you are because most ị na-anyawo all people build them based on to make distance closer nothing more nothing nweghị mgbe arụrụ moto ka ọ wụrụ a value of what you are no the ideology the imagination of moto ime distance close the ideology of plane ime distance close the same thing with the ship because ọwụ mgbe mbụ o bọs ka a na-eji before rụọ bicycle based on balance because bicycle is the imagination of balancing the two energy ka eji were rụọ bicycle all those things enweghị mgbe eji wee rụọ ya ka ị e e were mee gị ọgaranya ka ị e were na-eke okomoko pụta ha kpatara na ndị nkịtị the hmm, intelligent people from ndị nkịtị mana ndị nkịtị enweghị value so then so fake illusion to them to instead of them to chase their own value their own destination because nwanne ịnọdụ na laboratory na-eme lab until you get the best result or only when you stop ịghọtago ọsọsọ mgbe ị nwere best result gị ga-akwụsị so you will continue refining yourself until you become hydrogen every matter in your body must crush until you become hydrogen that is it's as simple as abcd yota so for you iji ọsụrụ nnọọ na-aghọ onwe gị aghụghọ nwanne ọ onwe gị na-aghụ bikos onye ji mmadụ na ji onwe ya it's as simple as abcd ihe anyị nwa na-eme bụ is to tell you because na laboratory ka anọ even na lab ahụ anọ every machines nwere ihe ọ na-arụ so that is human being as well onye ọbụla nọ n'ụwa nwere ihe ọ na-arụ as a human being o nwere ndị na-represent evil which is ha of military men so they will attack you and kill you the same thing military na-eme na physical so ha na-represent nature based on what they represent as a human being ha niile wụ nature the same nature so how can somebody call a mmadụ ọgwụ how ọkwa the same spirit ahụ ị nwere ka ọ nwere then how can this thing affect affect you o kwesịghị ime gị affect normally that thing should not affect you so ka ka mmadụ ga-esi ibe ịgba gị egbe nke wa spirit onye wu spirit but ịma ha na onye a na-abịa igbu gị gị so how these things happens that you Ah, is the same but nri niile mmadụ na-eri n'ụwa the same nri ka onye ọbụla na-eri but onye ọbụla richakwa dị nri nri ahụ adịghị mma n'ahụ how comes ihe na-eme onye abụ ihe na-eme onye mana ebe ọbụla na-eri disem nri ṅụọ disem mmiri mmiri n'ụwa niile bụ ofu nri n'ụwa niile bụ ofu how come all these things bụ ji wee bụrụ ofu mana mmadụ abụghị ofu ịghọtago because mmadụ represent a different character a different machines ịghọtara so there is only one thing every human being is going towards this perfection every metal is going towards perfection that is why any interrupted metal oga how awụ gold ịdana lead ịdana know iron ịdana know something else but not gold ọnwụ na ịhapụ the metal ka ọ nọ millions of years ọ ga turn automatically to gold ọ ga turn automatically to gold ma ọ bụrụ na ị hapụ ya ọnọdụ anya ka ndị Igbo ji wee sị na much more you will learn the longer you live longer you live much more you will learn because as much as this metal na anọdụ keep on purifying purifying until this metal becomes gold so being a human being nwanne you need the distraction all those things ị na-afọ with distractions ịghọtago ihe eji wee sị gị na a chụpụrụ ekwensu n'eluigwe ọwụ mitọlọji bikọsụ isi aka isi aka anyị na-afụ aka nri isi aka anụnwa aka nri ka m na-ekwuo bikọs sometimes na dis onyogo ọ na-apụta asị aka ekpe ma ana m ekwu aka ndị akpụ isi aka isi ike ọ ọ na-eme isi ike ọ na-agwa gị na isiri ike isi ike wụ na isiri ike so you have to stay ị ga-anọ n'ụzọ doorstep ka ị ga-anọ you have to stay at the doorstep wee si achụtuo n'ụwa ebe ndị mmadụ na-eme ihe ọjọọ bi ka ọ gwọọ ha ịba so ọ ga that place e, ekwentị ga achukwu gị n'aka chukwu na ọ bụrụ na enweghị ekwentị how do you go to chukwu if there is no ekwentị can you go to chukwu no so ekwentị must be to chase you na-agwazi maka ịgbanarị ekwentị ịgbakwuru chukwu <laughs> na so the mythology is simple as ofu onye ga na-achụ ofu onye if you if you go away from god ekwensu achụghị if you go from go away from ekwensu ị gaa n'aka chukwu so for chukwu to refine you ekwensu become the machine of refine it's as simple as abcd all these things adịghị too much of adịghị too much to understand because ọwụ na if we nweghị experience of ihe ọjọọ how do you think about god you can only think about god na enwere ị na-afụ na ihe ọjọọ na-eme simple as abcd ọ bụ na ịfụ ihe ọjọọ na-eme then isi ha na chukwu ọnọkwa ihe a na-eme inside your mind you have created develop a mind of believing that na nwere you must have something to save you in this thing that means ị ga-aga towards some savior that means your mind begin to seek for savior automatically that is human nature so for you to understand these things you must experience something wrong ịghọtago so ụmụ ibe all these things na-eme n'ụwa is because universe is mental unu kwesịrị ịghọta ọnwụ na ịmata na universe is mental then ịghọtazie na mkpụrụ onye kụrụ ka ọ ga ahụ ya ka nji sonu wepụ na aka enwe n'ofe tupu ọwa aka mmadụ nwanne ọkwa privilege ka unu nwere you have a privilege na ndozi ọdịnala bịara at the right time because otu aha dị ovario to produce produce the egg maka na ọ fụrụ na ụmụ nke ya na-abịa na ụmụ ya na-abịa ọ sị gị na jizọs ga-abịa ndị nke ya na nwanne ya metọlọji is an allegory nobody is coming to carry you all the same thing ahụ ovarium release egg ya maka ndozi ọdịnala nọ ebe a the same thing ahụ exactly the same thing ị na-eche ka jizọs bịa ị na-eche ka savior bịa but somebody bịara na-agwa gị sị gị na-ekwe direction na-ekwe ụzọ John the Baptist na-eti mkpu Ọzara sị dozie na ụzọ nke olise bụrụ ka ọtọ n'ihi na onye nwaanyị na-abịakwasị anyị n'azụ that na the ovario go the egg na the egg nọ ihe nidrewo be the fastest sperm to be the one to enter into this egg so that egg will carry you to the kingdom. were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi dọtkọm ma n'emume valentine o bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com o ruzie mgbe e gị ọ spam niile fọrọ afọ they will die and absorb and regenerate ewere ha mee body nri ewere ha mere nri ahụ will absorb them back use them for food nature ama ha na ị nwụrụ anwụ you don't know your only mind nature know about your mind the, the quality of your mind nature ma nature amaghị nature don't care because you are like food iwu nri iwu machine to, to do something either for refined either for, for you are working machine so onye nọkọta iche na nechọ jos nnọọ bịa nnọọ produce uwe onwe ya dị ụnọ dat ịmana ịwụ nechọ nechọ jos produce uwe onwe ya ee eh, kechaa ụkwụ na aka kee anya kee ọgụgụ isi ihe niile ka ọ wee rụọ ọrụ ịpụta ebe asị na ọ ibu nnukwu moto ọ iburu nnukwu ụlọ ọ iburu asa mara mma ịnụ nwaanyị 20 ịtasị ofe ị ga-ata ị na-ajụ onwe ị nwere ike ịgagha ata ya n'ụwa ahụ nwere ike ọ nwa nke na-abịa abịa ọ bụghị nna gị n'ọgụ nwa da forget ihe ahụ jos all this language a na-eyuzu ịma eh, na ọ bụ excuses anyị na-eyuzu ya e wee na-achọ ka anyị divert ya kọna kọna justify ya our own victimization nwanne nature is one is one government government of the world by the world for the world in the world nobody is external nothing is outside so anything evil is within the system ọ ka ọ correct ye gị nwanne ịchọ if you want to refine anything crush inside the machine ifugo ebe machine na-akwụ okwute ifugo ebe machine na-akwụ okwute go and listen eh, ebe a na-akwọ binzi go jee mit ya ọpretọ ka ife na-akwọ binzi nwanne jee nene ebe a na-akwọ binzi na ọpretọ iwu ya na-eme binzi ya ị nwere ike you never imagine if there is this thing is a human being ebe a na-akwọ ọkụkọ ndị a na-eji ọkụkọ eme disi anụ akwụrụ akwụ iwe agaghị ese were ofu ọkụkọ tii na njin ahụ ọtọ ọnụ anụ akwụrụ akwụ naanị ya think god for some minutes na etinye mmadụ there that is nwanne once your spirit pụrụ na the body that body is useless It's useless and the mind is deathless go and do your own research anywhere anytime mind is deathless as long as human being nwere mind you do not die is as simple as abcd the language gwara gị ọ sị death the earth ọnwụ miniri na ị na-enwu ọkụ you have begin to burn ọ na-enwu ọkụ nwanne follow the language not based on what you think or thought follow the language nna gị nyere gị because ndị ahụ ndị egede ọwụ ndị ọkpụ na ndị egede ka ha bụ they understand the nature because ha bi n'ime ọhịa biri na nature ha esogho hụ na agha eri na agha ịghọtara ha ghọtara ihe a na-ekwu follow the language ọ sị mmadụ anwụọ na <laughs> bọlbụ nwụrụ anwụ ọ stọpụrụ ya from brin bob ọ stọpụrụ ya from brin bob no ihe ọ na-ekwu na the electricity apụgo from there electricity electric apụgo from there ka electric pụrụ na that bulb a electric ọ kwụsịgo imetụ aka na waya ọcha ọkwụọ gị go and dego bulb nwụrụ anwụ kwụpụta ya ebe ahụ tinye aka na waya ọcha ọkwụọ gị that means the light is still there but that particular body the electricity apụgodi because the kingdom the heart bụ the body akwụsịghị ịrụ ọrụ na ha arụzi ọrụ and something must has happened anyị na judge based on knowledge anyị enweghị knowledge we don't have we lack knowledge our ancestors nwere more knowledge than us that's why most of them were fly away ọ bụ ndị nkịtị nọ ebe a na-ata ahụhụ today ndị na-ata ahụhụ today bụ ndị nkịtị the superior ones eji wee kpọọ ya primitive all supreme primitive supreme pre primitive all supremacy supreme the founders of this philosophy a na-use today they have ascended so ndị fọrọ afọ ndị otu anyị ndị fọrọ afọ ndị ọrụ anụ that's why ji debe na-agụ today ọrụ anụ debere anyị isi ebe anyị nọ today that's why most of us na-ata ahụfụ ma anyị chekwa na egwuregwu it's not a joke ọ bụ ọrụ anụ debere anyị isi na ọdụ ndị eme ọrụ anụ anago that's why ji wee na-agwa ụnụ ihe na-agwa ụnụ nwanne we have every information about the past anyị jie onweghi ị gaghị agụta ya n'akwụkwọ is not in the google ọ dịghị na google m ga-agwa gị basics you can see in the google go and do your own research but the real information about igbo ọ dịghị na google ọ dịghị ya ị gaghị afụ ya ị ga-afụ na google bụ asị gị na eri ise na israel wee bịa ọdịnala igbo ji wee wụrụ arụsị eji wee na-efe arụsị eji wee bute arụsị ebe nwa eji wee bute ebe nwa omenala igbo ji wee wụrụkwa ndị na-egbu ozu egbu ejima egbu nke ọzọ igbo ji wee wụrụkwa osikwa Israel owurewukwa ibo akpọ ya ibo kpọọ ya ebo kpọọ ya e, e, e, nke asị ha nke asị na ha a na-akọgheri enweghị ezigbote ihe a na-akọ dị nwanne agago m na the most highest lab to look for information of igbo mana m ọ ga-afọ afụrụ m yoruba even though no fake afụrụ m hausa even though no fake i saw a lot afọ m single igbo philosophy not in google i check in archive ebe a na-edobe information private afọ m igbo na-asị ha omere ya ha amụmame ka ọ gịnị dị information anyị ji mara na information a adịghị ndị agaghị ekwe nweta ihe ụdị information ha jidego dị ha agaghị ekwe eti ihe ebe a bika ọ dị dangerous for ndị mmadụ ha mana information a ga to public i tell you in 15 20 years igbo land will become the best on earth that's why so i'm um, i know the reason why enweghị any information um, yoruba man can never prove na enwere extraction purification and unification na their own cosmology ha agaghị prove nwe mana etinyere ha na word word um, um, culture ha nọ na word culture anụbeghị m ka hausa man na-ekwu na enwere extraction purification and unification defendable in their own culture afụbeghị m igbo nwere ihe a na-akpọ mmụọ asaa mmụọ asaa ndị mmadụ na-akpọ rainbow a na-akpọ dc agaghị m ekwuzi awa maka ndị nkịtị so all those things igbo ji very very strong vital information dị dangerous for development ndị ụwa very very dangerous that's why ji wee na-ekwu okwu ụmụ arụsị a na-ekwu okwu ya na-ekwu okwu ya all those unu na-ekwu ihe mere eji ekwu ya bụ na them brought this knowledge into you because ha mana fear exist ha mana fear dị ụjọ dị so only way a ga-esi wee destroy ya your mind for your culture ka ejide dozu fear something all fear ka eji wee destroy ya igbo people's mind all fear nwanne ndị mmadụ must surely die bọtụ ọkwa ịhụrụ ọgwụ ọgwụ na-ekriti fear so about ọgwụ is based on fear o nwere onye na-ekwu ma ọ dị ma ọ dịghị that is not the case ọnwụ na ọgwụ dị otu esi ekwu nka ma ndị igbo niile anwụchago ka ihe ndị eke na-eme n'ala igbo ebe ọ bụ na anyị alaiki ha nwaanyị na ha akọ ha ọgwụ so all those things wụ nonsense o nweghị ihe ọ bụ ihe eji ọwa egwu asị gị arụsị eme nke arụsị egbuo nke arụsị egbuo nke all those things are based on fear ọ ihe ọ manipulation is manipulation is not true ịghọtara ọ bụghị eziokwu bọtụ ndị be anyị ga-abịakwa na-eme dị ee anyị si ahụgọ m onye akọrọ ọgwụ ahụgọ m onye mere nka nwanne ndị ụka sị na ha fụrụ jizọs na ha believe na jizọs na ọ na-arụ ọrụ so everybody believes everything isi m nwere ndị na yara kansa wee nwụọ onwe kọrị ọgwụ o nwere ndị yaba limonia wee nwụọ onwe kọrị ọgwụ so nwanne diseases nature you see is very dangerous the land of igbo is being built based on principle of nsọala so most people rụ na-eche na mmadụ kọrọ ọgwụ ndị a dara iwu most of them not all some of them dara iwu the repercussion came for the iwu ha dara the repercussion may come in from disease ụna asị na mmadụ kọrọ ya ọgwụ onweghị onye kọrọ ya ọgwụ ihe mmadụ ritere n'ọnụ ya nwanne ihe mmadụ ritere n'ọnụ na-egbu ya onweghị onye si na mmadụ enweghị ike ịkọ mmadụ ọgwụ ihe abụghị the argument the argument here wụ the fear eji wee jide unu because the information in your land ọ dị too much the information dị n'ala Igbo dị too too much extra much so the only way a ga-esi wee napụta gị from the information o. to put fear inside you through education through religion through culture 80% of practical culture ma today ọwụ ndị Rome established ya those things ịma as culture ndị Rome mere establish because ha ji the same information ihe those important one neutralize ya ya nyekwa gị back that is why ji wee so many warrant chiefs na but uche unu anaghị aga na destiny is very well established ihe ahụ na abụghị otu ahụ ka ọ dị ihe unu na-eche unu che na destin just ndị be anyị na-eme omume na-adịghị mma nwanne there is very mighty life you live o nwere ndị ma ihe n'ụwa uche na ndị mmadụ adịghị iberibe ndị be anyị jos na-ebi ndụ aghara aghara you don't live aghara aghara life you see is all the very strong and dangerous all very dangerous place that is ọ na-eme mgbe ọbụla efere a na ha n'okwu freedom many people will die. so many people na-anwụ ma ọ bụrụ na na-ekwu okwu freedom because why you don't know the kind of catastrophe nọ n'ụwa nwanne energy itself is dangerous ihugo ebe hurricane mere before ọ bụrụ na ifugo ebe nwee hurricane ọ bụ ebe nwee tsunami ebe nwee volcano volcano volcano then ị mara how natural force is ị ga-ama oh, otu aka natural force how dangerous ọ dị then this human being is more dangerous than hurricane times 2 volcano times 2 because anyị nwere ike iji nwa aka anyị produce weapons dị more dangerous than volcano than these things that's why human beings were more dangerous anyị nwere ike ịrụnwu ụdị ngwa ọgụ ọbụla volcano nwere ike ime ọ gaghị erunwu 30 kilometers tsunami nwere ike ime ọ gaghị erunwu 200 kilometers mana mmadụ nwere ike ịrụnwu ihe ga-eru 2000 kilometers so that's why those people nọ fugoro ụzọ achọghị ka unu ụzọ because that's why ha nwere ike onye nwere iran mee ka arụwa sị iran arụwa na arụwa ha nwere the sentiment ha achọghị ka iran nwee ịghọtara ọnwụ ya wụ the problem ụnụ na-afụ n'ụwa so ndị be anyị na-acha ụtọ ihe ụtọ ha si ekwu ọ na-egosi na ha ghọtara ihe ha na-akọ nwanne ọ bụghị things ohi abụghị otu ka ihe si arụ ọrụ ọ bụghị otu ka ihe si arụ ọrụ because ebe ị nọ is like some azụ nọ na kọpụ Ị were kọpụ gbanye mmiri were azụ nwe ya n'ime azụ ha na-anụ ọgụ n'ime kọpụ azụ na-anụ ọgụ n'ime kọpụ <laughs> nna nwanne mgbe o ji wee chọọ onye nwere kọpụ ahụ o were dị azụ gonye n'ọkụ hụọta mgbe ọbụla ọ sọrọ ya o were dị azụ hụnye n'ọkụ hụta is as simple as abcd so ihe m na-agwa ụnụ bụ na ụmụnne ọkwa nna m afụhụ ndị Igbo n'anya agaghị m ị na-akwụ m ụgwọ kedu ihe nwere ihe that is kedu ihe of personal joy m na-enweta bụ how you will change and become go nwanne here is a land of prison here is a land of the abusers liars deceivers deceit Ihe will the industry where dem crush element ebe a ga na crush element and purify them. ụwa abụghị ebe obibi that's why people die the earth ya mere people na-apụ n'ụwa biko nwanne ị bịara ya ịkọ ịnọsara arụ ụwa ọnwa isii ka ị na-anọsa ahụ how can you accumulate everything in this six months life ụwa ọnwa isii ka ị na-achọrọ ihe gịnị ka ị ga-enwe nwanne enweghị Atiku ga na-azọ kedu ụdị ego ọ na-enwe kedu ụdị ego ka ihe ọ nidiri again na dis president Mugabe ịgba ya nkịta ọ ga-anọ ebe a, enu papa Buhari nwanne akụ wee juwa afọ once you are victim of this intelligence nwanne you become a victim forever ọ gaghị nwanne ọ dị ka mmadụ iwere kọpụ na-agbanye mmiri n'oke osimiri the soul the movement is for the soul is for the development of the soul ascension of the soul always cycle bicos ịfụ ha na any engine na-eme refine ị ga-afre na ọ na-emove in cycle any engine ọbụla grinding ọ na-emove in cycle is as simple as nwanne all those things are simple knowledge for human being kama na ihe mere bụ na you ị nwere pleasure of materialism because you worship idol you na worship idol that is why you become idolized ihe niile bụzi ihe nke ụwa dị attractive to you nwanne that's why ha ji arụ fonu mara mma tv mara mma all the time the same tv aha they modify it because once your eye become used to something ọ maazị gị mma na anyị si na asị goo moto after one month ifugodi moto nke mana nke nke jọrọ njọ karịa nke ọ na-agụghị agụ ị nwere ike inwe the most beautiful girlfriend or wife ifunye jọrọ njọ na-agụghị agụ ifunye jọrọ njọ ị like ya ya mana mmachi e, nna lukat asa dis guy bụ kedu ihe ọ na-achọrọ dis girl o ji eme gị mana ngị nwa na onwe gị ifusi gị anya ifugata gị onya irikata ofe egusi nwanne ofe egusi agbụ gị ịchọzi iri ọgbọnọ ịghọta ịchọ iri ofe ọgbọnọ ofe ọgbọnọ ahụ enwere ndị na ivin iweta ọgbọnọ ebe ha nọ ha agbọ agbọ onye ahụ ị na-achụ ị na-akpọ asa ọ ị na-akpọ fine ị na-achụ enwere ndị ọ ga-eme ruo ebe ha nọ ha abụpụ asụ one man's food is another man's poison but anyị dị ka nkịta anyị riri ji edegoro anyị anyị riri anụ azụgoro anyị enweghị nwanne pleasure does not eju eju pleasure anaghị eju eju never not today not tomorrow so fọm fọjụ akpa he never ever full osimiri atụ nnu osimiri enweghị ike ịtụ nnu the only thing mere igbo ji wee pụọ from line bụ idolization nwanne mbọsị ọbụla ndị igbo got me right any day ọ o meghe don't ever believe me in this life ihe ọbụla m gwara gị believe na mbọsị ọbụla ndị igbo follow this nso ala you see how the kingdom the most high kingdom because the kingdom of igbo land because n'igbo ihe a na-akpọ kingdom bụ obi afara afara dị n'ala igbo niile afara pụtara the most high that is ịma osisi bụ the beginning osisi ndị igbo osisi osisi that is the beginning ịghọtago onye oh, mere eji wee were arụsị aha wee were isi wee pịa ya because arụsị is the beginning so o nwere osisi a na-akpọ afara osisi a bụ the longest tree e nwere na Igbo ọ dị ka nkwụ o nwere only crown n'elu ya ịghọtago then ndị Igbo nwere obi which is means the kingdom n'onu English so obi afara bụ the kingdom of the most high that is the name we use as a country so because the purest live here ndị nwere obi umeanị nwere obi ọma bụ ezigbo mmadụ chọrọ ibi ndụ dịka ka ụwa si dị they reside here ebe ha bi kedụzi ka anyị nwa na onwe anyị bụ the offspring of the righteous ga-esi wee bụrụzie pọtọpọtọ how do we become pọtọpọtọ because we become materialized ọ bụghị about building because things na-egro egro marakwa mara na nwa bekee rụsịrị street rụsị everything ọrụ deweta weta osisi bịa kọọ ebe a why ha ji ka osisi die o nwere onye na-ama ha na osisi na-ebred out oxygen who don't know that onwe onye nọ n'ụwa na-ama ha na okwu osisi na-ewepụta oxygen onye na-amaghị so that means onye bi na environment enwere ukwu osisi na ọ ga-adị more healthy than onye bi n'environment arụrụ simenti simenti bụ dangerous something mana ọ wụ refined product ka ọ so o nweghịzi any natural element o nweghịzi organic element ịghọtara so how can person dị comfortable with inorganic than organic that's why anyị na-egburisi osisi niile dị na be anyị we are anti nature anyị emegidego megide n'igwe na anyị eresigo anyị niile nna nna anyị debere anyị osisi niile nna nna anyị debere anyị osisi enwere osisi mgbe ndị ochie enwere osisi ga-eme iwere ya ka ọ na be gị onye ọbụla bụrụ ihe ọjọọ bịara be gị ọgbaghara do you know that enwere osisi ị ga-eme enwere osisi a na-akpọ isi umune nwee isi a na-akpọ osisi mkpokiri ma ọdụ mkpokiri osisi ahụ iwere ka ọ na be gị ma nke a na-akpọ abọsị iwere ka ọ na be gị onye nwere ihe ọjọọ bịa ebe ahụ ọgba ezigbo ara but even ụdara ụdara ahụ ịfụrụ e afụ maka ndị be anyị si na ụdara because o represented invisible mind that is why eji were ya tụọ inu si na onye isi rachasịa ụdara ọ zụtara n'ụkwụ mgbe ọbụla ndị Igbo tụrụ inu kpọọ ihe afa jee jee chọba na enwere riri ihe ya na okwu aha ha tụrụ n'inu aha kedu ihe ndị Igbo ji wee sị na onye isi na-azụta ụdara n'ụkwụ maka na ụdara represent the invisible mind that is why na every eh, eh, eh, ama ọbụla ị ga-afụ ụdara n'ama n'ama ọbụla dị n'ala Igbo mgbe ndị ochie ị ga-afụrịrị ụdara n'ama gaa n'ama ọbụla na ebe ọbụla na-akpọ ama gaa dị ị ga-afụ ụdara isi na asị si kpọọ mụ ebe ụlọ ewu jee ọ bụrụ asị ekwere ihe na-ekwu jee n'ama ị ga-afụrịrị na enwere ụdara n'ama ahụ why because ebe a na-agada ewee mee nzukọ na-atụ ka obodo ga-esi adị the invisible mind record every information unu na-ekwu ihe ọbụla ị e kwuru ụdara na rekọd ya kịta anaghị ma ihe a na-emezi a na-egbute ụdara a sị na ndị mmụọ na-anọ n'ukwu ụdara kedu ihe ndị mmụọ na-eme n'ukwu ụdara ọwụ na ụdara na onwe ya ahụhụ mmụọ so ndị mmadụ na-ebi na-ekwu na ndị mmadụ na-efe ili n'ọsọ ha nwabụ bụ that ha n'ụwa. na odo stins nna nna anyị ha debere na ha ahụhụ part of ihe a na-eme nwanne e nwere ndị na-eme ha nwe ụlọ ha egoro nkịta dịsa na ya dị onye amaala ọbụla nwere buusu go and check buusu wu symbolism of amaala onye amaala ọbụla nwere buusu go and check onye amaghị ka ihe amaala na buusu na-eme bikos onwe ihe buusu represent na n'echọ. that's why onye amaala ọbụla ị ga anaba ị ga buusu mgbe ndị ochie onye nze ọbụla na-eji crescent moon ọdụ enyi crescent moon n'aka kedu ihe ọ na-ejiri ọdụ enyi crescent moon new moon new moon ọ na-ejiri n'aka why all those things wụcha sent something nna gị debere gị ka ị wee gbara ihe ọjọọ ọsọ still anyị nwaji aka anyị ụdara niile anyị na-egbutusi ka ndị na-egbutu ya osisi abọsị niile osisi umune niile osisi mkpokiri ma ọdụ niile all those things anyị gbutusiri mebisicha ke ndị mebiri ya ke ndị na-aga agba chịrị na ọkụ chịrị even though na people begin to worship eh, a laboratory of course yes mana ọ bụrụ na ha na-emenụ mistake ọ anyị nwaka ọ dịrị correct ha si nwanne ihe a ọ na-eme ebe a ọ wụ radio wave this the same wave a na-eji eme mba mmụọ anyị nwere ike iji ruo telefon ma ọ bụ na if we study them very well no wave ka a na-ekwu there is no two only one wave ka e nwere ya ka eji arụ telivishọn ya ka eji redio ya ka eji arụ fon if we study this thing anyị ewere ya pụọ uru mana ndị asị na ọwụ ajọ mmụọ na ajọ mmadụ ha jee ebe ahụ gbasịa ya ọkụ infọmeshọn ana ana ka e ka isi si na nwa bekee gbara plen from obodo oyibo bịa afrịka bịa buru ihe apịrị apị gorokwa ụgwọ nwa bekee na-ego plen ihe apịrị apị na-esi isi kedu ihe o ji eme ọ bụghị na ọgwụ dị ya that na akavụrụ na a anyere ya shape because universe understand language of letter all shape those shapes enyere those ihe ha apịrị apị onye ka nwa bekee na-ego those shapes ka ha because they study those um, geometry all geometry ahụ ka ha na-efolo because your ancestors know the movement of the universe so dem put them heart ha tinyere na those artifact ha ji so nwa bekee buruzie ya ha dosa na museum for ụmụ ha ga-amụ amụ so ụmụ ha gaa na klasrum ha ji the information of datin na classroom adesacha na museum so ndị mmadụ na-abịa na museum na-enene datin pụta ụmụ ha na klasrum na na elit school ha amago ha na-astudizi those geometry dị na dat pyramid ya ya ha na-akpọ anakpa hum hum hum ka na-akpa hum so nna gị tinyere too much information that place for you ọ bụghị about ihe a na-awochip ya na awochip ee obodo ọbụla nwere prizin prizin wụ na ime ihe ọjọọ jọji atụọ gị nga mgbe ndị ochie anyị nwa onwe anyị enweghị this kind court anyị nwere bụ iwu ala nke ndị obodo gbakọnatara kwere si na onye mee ihe dị otu a ihe dị otu a mekwe ya akụchie ya hmm. a sị na ekwuo na mmụọ ekwuo na mmadụ so obodo niile ekwere ọwụ na ime ihe ọjọọ nwanne ala achụwa gị ọzọ ọ ka esi eme na ọ ka esi eme n'eluigwe so ihe aha ndị mmadụ na-akpọ arụsị tru tru ọ bụghị arụsị kama na ihe na-eme bụ na ọwa okwo ka a na-ekwu okwo bụ ebe a na-aṅụ dị iyi ebe a na-eji emedo stins okwo ịghọtago a sị na ihe dị na otele nwaanyị egbughị mmadụ enweghị ihe ga-egbu ya so ihe okwu a reprezentịrị otele nwaanyị ịghọtago a sị na otele nwaanyị egbughị mmadụ enweghị ihe ga-egbu ya so otele nwaanyị ha na-ekwu ekwu ebudo okwu a na-ekwu ọ bụghị arụsị arụsị bụ the source of energy all source of energy o nwere ihe o nwere ime weta ihe unu na-akụ ịghọtara kama na those places a na-akpọ okwu enweziri mmụọ anyị tinyere ebe ahụ mmụọ anyị nwa anyị nwa bụ the mmụọ the living spirit bụ anyị nwa what we agree on onweghị ka nothing will work without human mind because all human mind na-emove those elements ịghọtara ọ human mind because ọnwụ na ịrụcha telefon mmadụ akpọghọ na telefon telefon is useless ịrụcha telefon ọnwụ na mmadụ ekwughị okwu n'ime nwanne ịrụcha redio redio na-ekwuru onwe ya okwu redio na-ekwu okwu ọkwa mmadụ na-ekwu na redio somebody talk on radio human being must talk on television television ọ na-ekwuru onwe ya okwu mba na so ịrụsịa those things all human mind must make them active all human mind na-eme all oscillator is an oscillator ọ oh, osileto so onweghị nothing onweghị just the telephone iji e n'aka is like the same thing na akpa arụsị na village unu no differences but because you are running under a program that is why ji wee ya as ihe ọjọọ ị na-arun under program because onye na-eje ụka fụ onye onye na-egbe muslim ọ na-afụ ya asị onye na-eme arụ a christian fụ onye iji ịnụ nwaanyị iji ịnụ di di na-abịara gị di na Ah, ọsịa muslim ruo na abụ ụnụ mgbesi mma ụnụ na ịkpọtago e, di na abịa ịnụ gị ọsịghị ka ụka ọ na-eje isi ya na onye onye eti isi ana ọ kpọkuo nna nna ya sị gịnị ịkpọtara ya onye na-eti isi ana ịghọtago so the same person the same way ahụ iji wee hụ onye ahụ na-eti isi ana ọ the same way ahụ isi afụ because all program you are running under program as na ndị ụka bụ ndị na-eme ihe ọma ndị na-eti isi adịghị mma otu a ka ọ dịkwara ndị na-eti isi anị onye isi anị kpọta mmadụ na ọ ga-anụ ruo ebe ha ọsị ya na ọ na-eje ụka mma ya ga-asị o mee na arụ ọ kpọtara onye na-eje ụka all the sentin aha bicos you are running program you are not free ọ dịghị free bicos normally anyị na igbo na arụsị bụ source of information source of movement because there is energy moving what is the source of this energy ebe a ka mma akwadobe unu there are more things behind it but nke ahụ ụzọ okwu there tok personal so ụmụ ibe ọ bụrụ ọwụ na if you don know ordinary ka ị ka mmezi ekwu ya electricity jos ele ka mkpọ electricity ọ dị dangerous mana onye ọbụla the most simplest one anyị enwere ọkụ na Nigeria electricity to na the most of simplest energy movement enwe n'ụwa the easiest one to, to understand but 200 and something million people cannot produce enough electricity south africa nwere thousands of millions of works olofo ọ mara over more than 200 million people cannot give electricity nna nwanne unu na abụọ ọnụ carbon monoxide n'ala bekee a na-akwụsịzi ndị na-ego moto dizel dizel dizel moto ị na-ego dizel moto na abandụbago ya n'Europe dizel moto moto anyị nwaka na anya anyị nwaka na ego jeneretọ jeneretọ na-egbu mmadụ nwanne so biko so ya ka nji agwa ndị mmadụ ị na-eche na a ga-akọ gị nsị bifo a na-akọ gị nsị gị jeneretọ kabọn monoxide ije n'ime ahịa nna agara m n'ime ahịa every shop nwere jeneretọ na nwanne dati na akọtụgo half of your life bi ịnọdụ 5 years na ime that environment dị nwata ahụ 5 years of your life is gone it's as simple as abcd 5 years of your life agago how can somebody ịnaya n'aka generator kpọọ ịnaya n'aka ekpe generator kpọọ ịnaya nene the dangerous poison these people na distribute for their own self odoge anya na ignorance bụ the worst disease odoge anya na this man gara complain na ndị village a na-akọ ọgwụ mana na-egodo anya na environment ya enwere ọgwụ ka 20 generations na 20 shops enwere poison ka 20 generators na 20 shops carbon monoxide ka e poison ka ya ka e poison ka ndị na-aga na mba mmiri na-eje echekpọ gari na gas flaring ka ị e ka ya e ka ị ka dozu oil spills na-eme na all across eastern region ka ị e ka ya all those things na-eme we don care ihe anyị na-eki ahụ na nwanne anyị na village na-akọ ọgwụ ya akọ m ọgwụ ya akọ m ọgwụ nwanne the environment is already polluted the environment ọ dị polluted already so and ọgwụ a na-akọ akọ nke ahụ ugodi minor case because the main ọgwụ na-achọ igbu gị bụ nke ahụ ị na-afụ because ume na-ekuru ekuru before na ume na-ekuru ekuru bụ the most important thing ị kwesịrị secure the air you breathe onye a na-azụ azụ na-azụ onwe ndị gọọmenti gọọmenti gọọmenti anyị nwe na onwe anyị so ị na-achọ ịgwa m na ọ bụrụ na enweghị gọọmenti anyị enweghị ike ime nwe arenji mara ka anyị ga-esi were ekpofu ahịfịa nke anyị mana eji uzute na be anyị ka ka anyị ga-esi wee dọmpụ ahịhịa na street how do we dump ahịhịa na street m na-ekwuru ihe ahụ because anyị na-complain too much but isi mkpi dị na-akpa mkpi isi mkpi dị na-akpa mkpi nji wee ndị mmadụ wepụ na aka enwe n'ofe tupu ọghọ aka mmadụ ka anyị wepụ na aka ihe ndozi ọdịnala bịara nwanne ihe a bụrụ personal something ihe ahụ from ime mmụọ sọsọ ndị nwere ike ịnabata ozi ọdịnala ndozi ọdịnala igbo a n'ezi sọsọ ndị obi ha dị ọcha onye ọ bụla obi na-adịghị ọcha enweghị ike ịnabata nwunye biko ọsọ na ọchịchị na ife enweghị mmekọ ọchịchịrị na ife enweghị mmekọ ndị mmadụ na-akọ chọọchị chọọchị chọọchị chọọchị ndị mmadụ ọkwụsịghị eji ụka ndị mmadụ ọkwụsịghị eji ụka a ka nwere ndị fru truth inside the church whether you like it or not people still see truth there people still see, see a eh, symbol of savior there in the church no matter what you said so ọ gị na chi gị kpebie gị na chi gị kpebie ị mara ebe ị ga-etinye isi gị so ọ kara gị mma na iji n'oge make a choice ị chọrọ ịsa bụ Jizọs forever without knowing anything onye nkịtị we come back here and become anụmanụ bụrụ ochicha na ụka ochicha oke ewi nkịta ọ na echọrọ ịma ihe ị na-ama you grow mentally kedu nke ị need ịbụ onye nkịtị or grow your mind up to standard soro ibe gị na-eme ihe ha na-eme bụrụ mmadụ ọya ka anyị wee kpọọ ya akwụkwọ ibi ndụ nsọala to live a life of ala. mara ihe ị ga na-eme mara ihe ị na-enweghị ike eme nweghị onye na-akọntrolu gị you have your life ọ bụ ndụ gị onwere since m na-ekwu okwu na dc e, e, e, ihe onyonyo gaa na-enecha ya enwere nke nsị gị nọ my benefit ọwụ na enwere gwa m ọwụ na enwere one single thing nsị gị na mma benefit na dis thing tomorrow i will close this thing from today agaghazi m ekwu okwu a na dis ihe onyonyo ọ bụrụ na e nwere ebe ị ga-aghọtanwu nsị gị ihe m na-agwa gị here for my own benefit gwa m mmechie dis agaghị m ekwuzi na dis ihe onyonyo a never ever ihe m na-agwa gị bụ for your own personal not me ọ dịsi ihe na-agwa gị bụ for ọbara gị uru ị onye nsọ ala na-eme ezigbo omume nwanne a na aṅụrị ga-adị n'eluigwe ọ ya kwuru bikos ihe m na-eme nna nkwa agha aka ngosi gị ebe ị ka na bikos ama m na akwụkwọ aha ọya ji ndị be anyị na-agbụ ọya mere ngwa gị ngwa gị n'ime akwụkwọ aha bikos ọ bụrụ ma agwa ha gị tupu nkịta akọrọ igosi ihe ya dị akịtọ ya mbọ so ihe m na-eme nkwa gị ntụrụ gị aka na akwụkwọ aha bụ ka ịfụ rili na ọ bụghị ihe a na pastọ na akọwara gị ọfadụ na akọwara gị dị n'ime akwụkwọ aha rili dị n'ime ihe ọzọ dị n'ime akwụkwọ ahụ na-akọrọ gị ihe ọzọ ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma abalị isi adịghị nkọ ọ bụ na pastọ amaghị ihe edere n'akwụkwọ ka ọ bụ na ọmụ nwa na-atụrụ gị asị because why okpo ndị ndị abịrịba asị nna m ife a manịghị okpo ine m ife a manịghị okpo ndị abịrịba sị nne m ife a manịghị okpo okpo ka ha na-achọ ha na-achọ okpo onweghị onye chọrọ ndụ gị mmadụ nọkọta nnọọ sị na chukwu kpọrọ ya ma kpọ gị ebe ka ime gịnị chukwu kpọọ gị jeme itie na why should you go and, and tell people something if god call you he should call you to go and meet him yes na god call you you should go and meet god not to open church na anara ndị mmadụ ego onye chukwu kpọrọ oku must go die ịnwụọ onye chukwu kpọrọ oku anwụgo o kwesịrị ịnwụ anwụ chukwu kpọọ gị you have to die because god called you you should die and go and meet god ị gaghị emepe business center isi na chukwu kpọrọ gị nwanne ine m ife a maanị gị okpo iberibe anyị anyị emezi na iberibe ọ dịghị mma mana ndị mmadụ nwere ike ị na-eche na a na-ekwu chọọchị a na-ekwu nwanne a gwara m ụnụ anyị nwa ndị rizod na negori first the last nwere ike ịkọndemụ ndị ụka mana anyị na-ezi ozi ọma mgbe ndị ndị ụka na-ezi ozi ọma ha na-arụtụsị aka na ihe ọjọọ dị iche iche so anyị ma na-ezi ozi ọma ihe anyị na-arụtụ aka bụ ihe ọjọọ dị iche iche anyị na-akọ ndem ụka ihe anyị na-akọ ndem bụ asị nọ n'ime ya maka na asị aha ribidere ozi ọma anyị na-ezi bikos without ajọ mmụọ ezigbo mmụọ agaghị aghọta ọ bụ ajọ mmụọ na-eme ka ezigbo mmụọ ghọta ọ bụ agwa gị ebe ndị asị wee tụrọ gị asị o wee mee gị anya gị wee mepee ọ ya mere eji akpọtụ okwu afa ọ bụrụ na ọ bụghị ya ka ihe anyị na achị ji enweghị ihe anyị na-achị mana anyị nwere ike ipi odo the largest temple na ala Igbo asị chọọchị ndị mmadụ eju anyị ara ezighị ozi ọma n'ime mmụọ na eziokwu we can do that ọsọ ha hapụ aka anyị si arụ ụlọ ụka enwere ihe anyị ji anyị need ha ego gị ihe anyị need your mind anyị need obi gị that is ka a na-eme ihe in group but people resist group people resist onye ọbụla chọrọ iwe eze ị ga-eme ha by force ị gaghị eme ha by force na can you force them no ị gaghị force ha ị ga-eme bụ ikwuo ka ọha ha ikwuo na ị nwere ike ikwu ịgba nkịtị it's as simple as abcd ndị be anyị the best iji ijide onye igbo ma ihe eriri iche ijide onye igbo ma ihe eriri ma ihe eriri n'ukwu because ọnwụ na ọ bụghị ya ịma ọnụ ha ịhụrụ e ọnụ ya ọnụ ndị igbo bụ hmm, isoro ọnụ ya igbuo ya ọnwụ isoro ọnụ onye igbo igbuo ya ihe ị ga-eme bụ ịgba ihe eriri n'ukwu hapụ ya ya kwugheri ibe okwugherichi ịdọ ịma ihe eriri ike ikede ya n'ukwu osisi hapụ ya dị ya Okwu okwughericha aja ịgba ọsọ ọfụ na opu eriri n'ukwu e, ọnwacha tịkatịkatịka chijie ọlahụ ebe ahụ ọlahụcha ebe ahụ chifo iwetara ya nri ọ nọgide dị nọgide dị nọgide dị ooo ike gwụ ya ịtọghezie ọ gaghị agbanwe ọsọ ụjọ ụjọ eriri ahụ ekere ya ejide ọ ihe na-eme ha na ụjọ eriri ahụ ekere ha bụ ihe ji ha mana o jighị ya n'ọnụ so ndị be anyị ụlọ eji n'ọnụ wee pụle mụọ ha ihe ọsọkwa ha kwuo iwe nwanne anaghị eru n'ọgbụ hapụ ha hapụ ya ọkwa ọnụ ya o jighị onye Igbo n'ọnụ ya kwube ọnụ kwube a sị na ọnụ kwuru njọ ga-ekwu mma ọnụ okwu uru njọ ga-ekwu mma ha kwụsie as long as na the only way to go is nsọ ala agbasi ọsọ agụọ maịlị pio agbasi ọsọ agụọ maịlị bekọdo nsọ ala ji the information ndị ụka si na if you don't come to Jesus you can never see the kingdom ka onye use so ọmụwa if you the only way to see kingdom of god is through jesus kwa ndị ụka kwurie ọhụm kwurie ndị igbo si the only way to see the kingdom of god is through nsọala nsọala nke ndị ndozi ọdịnala na-eme nsọala maka na anyị nwa kwadoro akwado wee bịa we are prepared anyị abụghị ndị ọfụma na public we are not new o nwere ndị ma nwee ndị ma anyị we are not new oge ihe niile na-eru eru ọ bụ oge ya ruru ihe oge ya ruru mana ndị be anyị ha anaghị eji anya anya mmụọ afụ ụzọ ọ na ha na-eji anya mmụọ afụ ụzọ ha kwesịrị ịma na disi ndozi ọdịnala na-ekwu okwu egwu. nwanne sọsọ ihe nwee revolushon na Europe abụghị radicalism no mind empowerment go and read ihe lead to American Revolution bụ mind empowerment all empowerment of the mind ọ about talking about freedom of America no it's about educating the public about natural principle so to defend nature you must win if you defend the physical mind you can never ever win never not even today not even tomorrow but if you stayed in the right of justice you will always win justice abụghịkwa because you think so justice is based on principle of nature that is the right of justice ọ bụghị about ihe but bụ justice because this is my right right based on somebody's law ihe mmadụ dere n'akwụkwọ because of UN said about nature say contrary if un say this and nature say the other one ka onye ị ga-eme abide or un ka nature nature si na bed of the same feathers flocks together that is what nature said then why are you going contrary to nature na-eme expect na ị justice ka ezi ka isi agazi contrary to nature na-eme expect justice within the same nature ị na-aga against nwanne ọ naghị work like that ihe ọ bụla ị na-eme you must be equipped knowledge must come first wisdom must come first understanding must come first before any revolution before any revolution n'ụwa wisdom knowledge and understanding must come first ị ga-aghọtagodi the forces of nature the element ọkwa ha ndị na-egbu ọkụkọ na-ata ewu na-akọ nonsense ọ bụghị ọ bụghị ya bụ force of nature force of nature of natural element when o nwere egwu a na-agụ made up with the gamblers I begin to sing you gotta know when to hold on No when to walk away and no when to run we got to Don Williams you have to know when to strike and when to run away and when to hold on you must follow the principle you ga follow the principle of nature ihe ọ bụla ị chọrọ ime anything at all in this life must base on this law it's as simple as apc dị ụmụnne ọnwụ na ime ha otu aha it will not work ọ gaghị work quote me right sọọsọ ihe mere ndị afrịka ji wee nọdịkwa n'ohu tata bụ na bikos ha na-eme ihe n'ụdị na-ezighị ezi ha mee ya n'ụdị ziri ezi bikos nwanne ijide akwa n'aka pisie ya ike ọgbawa ijide akwa n'aka pisie ya ike pisie ya ike ihe ọ bụla ijide aka ijide n'aka pisie ya aka ike if vibrate through the vibration it will explode mmadụ ma gị ụra ịgba ya nkịtị na-ele ya anya ọ na ọ ga-akpọ gị na fon sị gị gbaghara ihe o ji asị gị gbaghara ya bụ na okwu okwu anaghị ama okwu uche onye ọsịsa maka na nke pịasị nchịchị otu anyị dị bụ oke ọha mmadụ kedu ka ndị amụrụ ọhụụ n'obodo na-adụ nchịchị wee si ya nkapị echere na ịbụ ezi ọyị m mana ihe dị ndụ na-esi otu a isi esi ndị nwụrụ anwụ bụ ụnụ ha ọdụ agha ọ bụrụ na anyị nwa bụ ndị na-ekwu na anyị so wee sibe n'ụwa nke mbụ nwanne anyị ekwesịghị ịbụ osisi eji ama atụ wee bụrụ isi eji aka ọnụ is not possible unu na-ete anyị ure nwanne unu na-ete anyị ure ọ bụrụ na e nwere ihe ọbụla ị chọrọ n'ụwa nwanne eh? equip yourself ụwa anaghị agwa bụ anaghị agba ọsọ mgbe ọ bụla ị dị redi je werekwa ihe ga-eji jee were ya pụta ọ bụrụ na ị dịbeghị nkwado were ya echekwana ọ wure ka ị na-ete mmadụ ị na-ete mmadụ ure ejene mgbe ịdị redi ịdị ha redi je were ya nobody will stop you because once you base no right is your own is your, is your own because you part of the nature this is my own portion as a nature gaa gaa were ya nobody but ịbịakwa nnọọ as a victimization nwanne that means you are not ready you redi ready so ya ka m gwara gị ị ga-ebidogodo ebe a ị ga-ebidogodo ebe a na-eme ihe ọjọọ bidogodo na ya wepụgodo aka enwe n'ofe tupu ọha aka mmadụ imegodo otu ahụ obi gị wee mepee ozi ndị ndozi ọdịnala abataghị anyị chọrọ inwe a very big temple n'ala Igbo ọwụlọ mmadụ ịkwarazi ngwongwo from Europe na afrika bụrụzie chief priest n'ọdịzi ebe ahụ na-akazi ụka good and fine ọwụlọ ihe mmadụ pụtara ụwa there is no problem mepezie nnukwute tempụl n'ala igbo nọdịzie ebe ahụ asị onye onye high priest ndị mmadụ bịa akọwara ha si ya na ihe ahụ na-echekwa na ọ bụghị ụtọ aka okwuchukwu a na-ekwu ekwu okwuchukwu abụghị somebody's right ọ bụghị ndị ụka nwe ya ọ bụghị ndị pentikọstal nwe ya ọ ndị ama jehova nwe ya ihe sụrụ bụ igbo ọ sị gị okwu chukwu mmadụ ịgwa mmadụ eziokwu mmadụ ịgwa mmadụ eziokwu eziokwu abụghị tụrụ ụtọ eziokwu bụ okwu dị mma ịtụnye mmadụ azụ ịtụnye mmadụ alụ ịtụnye mmadụ ezigbo alụ inye igosi mmadụ ụzọ igosi mmadụ ụzọ give somebody direction because ya ka m na-asị gị ife m na-akara gị ndị abịrịba na-asị bịa ma kpasara gị ụka bịa ma kpasara gị ụka ụka a na-aka ụka ị na-akara mmadụ line ị na-egosi ya direction show somebody direction ọya bụ ihe a na-akara ụka ya bụ ịka ụka ma kpasara gị ụka nwanne bịa ma kpasara gị ndị Igbo na-agụ egwu si ife m na-agwa gị bụ ife m na-akara gị ọnka na-agwa o nwanne m chema akara gị ị niile o nwanne m chema akara gị ị niile nwunye dị m dị njọ inine nwere kuru mmiri m ga-enye nwa inine ọsị m kwụọ ya ụgwọ mmiri mmiri nwa inine eje m ịchụ iyi ọsị m echula iyi inine eje m ịchụ ọba ọsị m ọba inine isiri gịnị inine eze ọba inine mmiri gburu amụma akụrụ n'eluigwe ndị Igbo na-akwubi ekwu nwanne nchemaka ara gị nwanne bịa ka nye gị direction ị na-aka line ịka ịka ịka line ị na-aka line nwanne nchema akara gị so ana m akara gị ụka i am giving you direction mana ndị a na-aka ụka ọ na-enye gị direction ka ọ na-anara gị ego obere gị iji eji n'aka ha ọ na-enye gị direction ka ọ na-eme gị ojoro ha ọ na-egwu gị wayo ha ọ na-eme gị pọpe ị na-eme ife ama anị gị okpo onwe onye na-akara gị ụka ebe ahụ ihe a na nna bụ ego onye ọbụla na-ebi na hate na ịkpọ asị onweghị ike ịfụ eziokwu maka na ịkpọ asị na obi dị mma anaghị ebigo ihe ọjọọ na ihe ọma enweghị ike ibi na the same house is not possible ọ dịghị possible onye ọbụla na-akpọ asị ị kpọrọ ndị ụka asị o ịkpọrọ ndị na-eti isi ala asị o ịkpọrọ ndị obodo ọzọ asị o wọnsị ịkpọ asị nọ gị n'ime nwanne isoghị n'ihe a na-eme ị ga-adịrịrị free mmadụ mee gị something you take action based on what ihe o mere gị because there is judgment a ga-ajọji gị ị ga-ajọji everybody must be judge. so don't occupy your mind with nonsense leave your mind free mana your mind occupied with nonsense ndị be anyị na afọ ọkụ ji wee so n'ihe na-eme anyị si anyị n'aka m gwara ụnụ na awa program from yesterday bụzi from n'ime akwụkwọ ibi ndụ nsọ ala igbo ka anyị ga na-esi na-eweta ya kịta anyị nwere ya n'oyibo anyị na-atranslate ya n'igbo ọ bụrụ na anyị translate cha ya n'igbo anyị ga-enye onye ọbụla bụ onye ndozi ọdịnala igbo anyị chọrọ iji na-aga na skuul by skuul na-agwa ụmụazị si ha na in the beginning akọ akọ bụ in the beginning there is you and the verse you and the verse which we call universe there is you and the verse which we call universe then ọ bụrụ na ije kọta ihe ị kọtara n'ime universe ahụ enwere agwọ nwee eke nwee oshi nwee ama nwee mpụ ịkọta ihe ahụ ịkọtara ka a na-akpọ uche ọ bụrụ na ijeghị ya eche nwanne ọ dị dangerous irie ya ịba n'akụkụ ị ga-ewere ya fichasịa ya o nwere nwanne anyị nwoke si ọwụ ji ya dị ji jasie ya esie dị kemịkal nọ n'ime bịa bịazie rie ya so ọ bụrụ na ịkọta you and the verse nwa m nwoke nwa m nwaanyị uche gị bụ ụwa niile maka n'ime uche gị a ka e nwere verse which is the word and the you isi mbụ na-ama okwu isi na-ama okwu ama okwu ama ama bụ the verse the universe the law principle of the law the principle ama dị n'isi nke ma you and the verse which is nwa bekee personified as god all the vast ka kpọrọ god then the you ngwa bụ isi bụ the adam asị wee sị na adam bụ the head kwasi na adam bụ head ọkwa ya gwara na adam bụ isi isi isi mbụ adam ke ihe bụkwana nka ke ndị igbo na-akpọ ya ndị igbo na-akpọ ya gịnị ọ bụghị isi ọwụ na anyị gafee na akọ anyị abaa n'uche nwanne ihe ọ bụla ichetara ị ga-echeriri ya eche ị ga-eme ya echiche werezie nke dị mma ị gaa n'ime ahịa n'ala Igbo ị ga-afụ na ndị mmadụ na-akpọsa ahịa na tebụl ha ka na-eme eruo echi echoo ya echo o e echiche ahụ ebe echiche ahụ na-eche echo ya e the customer will come bụ onye nzọpụta ga-abịa goro ahịa ihe ahụ o gị wo dị value of your mind ezi omume gị ọkpọrọ gị onye nzọpụta ga-abịa kpọrọ gị according to ezi omume gị ọ ya bụ onye ahịa ahụ bịara goro gị ahịa maka na ahịa gị dị mma sị na ahịa dị mma na-ere onwe ya a gị na ahịa dị mma na-ere onwe ya nwanne ụka dị n'obi ụka dị n'obi isoro ụzọ nsọ ala nke ndị dozie ọdịna nne wetara gị maka na ndị mekaniki ekweghịzi anyị mara ndị bụ ndị ara ndị mekaniki ekweghịzi anyị mara ndị bụ ndị ara gbado anya hie isaa n'anya hie isaa n'anya maka na onye ji mmadụ na ji onwe ya ndị Igbo ofu onye si ya na-ere waịnị ndị igbo niile ga-ebido rebe waịnị ontili waịnị etipịa isi na-ere rice ndị igbo niile ihe a na-akpọ ya frustration ihe a na-akpọ destin frustration onye igbo niile ga-ebidozie rebezie rice at the end of the day rice eju ebe niile onwe ọzọ ya ekweri rice onye ọbụla aba na akụkọ so ọwụ uche ị ga esi obi gị esie isisie ya iwepụta etinye na friji frozo ya frizie ya efrizie na friji so that yowere kapol ọwụ na ime otu ahụ were victim facebook dị ka television ọ dị attractive to the mind all pleasure all pleasure ka ọ bụ facebook represent the pleasure so ọ dị attractive to the eye and the mind the same thing with television be very careful be very careful social media dey very very dangerous for the mind okwu asị ka nkụ lies everywhere television lies radio lies facebook master of lie 99.9 information na facebook oh, lies based on attraction sexual pleasure not real that's why I say people I say woman is God woman is God woman is God can what ka ihe this thing nwere ike ime na your mind what the, can, how can this thing help you mm, information give you information or develop your mind practically you ihe this thing nwere ike imere gị kedu this thing cannot do anything for you praising human praising human pray human being is god man is god woman is god so if not self glorification what is that if not self glorification tell me what it is the only way to see the kingdom is purification of the mind the only way to see the kingdom wu the purification of the mind which ndozi ọdịnala nsọ ala anybody can be you don't have to be igbo to follow nsọ ala igbo nsọ ala igbo is the way awakening way of life ịdị ndụ onye dị ndụ maka na ndị igbo si oke anaghị eri ihe onye mụ anya life and direct not today not tomorrow once you are awake if you are awake nothing will ever happen to you ha na-abịa abịa ị na-aga aga ukedi n'uru ịnọ n'azụ ukedi n'azụ ịnọ n'iru ha nọ dị n'aka nri dị n'aka ekpe bikos nwanne onye enweghị ihe ọ enwe ihe ọ na-akpafu onye enweghị ihe ọ enwe ihe ọ na-akwafu my brother so it's not about only Igbo people nsọala especially specifically nsọala we have information more than Christians more than Muslim more than Jewish because this information started from Africa started from rural area this information cannot start with where dem build cement house no way it cannot start where dem build a cement house never can only start from the forest where they have nature that is only where you can get close to nature so this information we have them we own them nobody else africans own them not europeans so there is no need looking for what you have outside is impossible so anybody anybody anywhere want to know about african philosophy cosmology theology should go and join ndozi ọdịnala igbo nsọ ala is the closest way to get to natural law because it's based on natural principle it's as easy as abcd not about christ because christ simple means crystallization is crystal anointed person anybody can be there is no european with long hair called jesus christ never existed and can never exist because is about purifying the mind then Jesus Christ is irrelevant. If the message of Christ is about purification, then nobody came from Israel. The same Bible proves the same Bible proves that if the case is about purification of the mind, the anointed, then this message is meat because any pure mind will ever receive information from heaven above. They say the angel of the lord declined unto mary and she was conceived by the holy spirit mary is the body because body is water mmiri is water mary is mmiri is water body water what bodily water the, eh, because the body is pure is sent He does not know evil a virgin mary body virgin body gave birth to pure spirit the angel of the lord declined unto Mary and she was conceived by the Holy Spirit immaculate conception ka ndị Igbo na-akpọ amosu amoosu means immaculate conception because osu conception is about extraction purification and unification so for you to give birth to this osu owe immaculate conception dey give birth to osu that is why we call it ama osu so ụmụ ibe you must understand the concept to follow them if you don't understand you cannot tell people what you don't know you can't give what you don't have you can only give what you have igbo cosmology is about four principle the same four principle go birth to government which culture government religion and tradition this is four principle which is fire which is air which is water which is earth which is eke which is ori which is afọ which is nkwọ which is osu which is ohu which is ohu ume which is agwụ this four principle gave birth to everything which is if you go to mechanic is intake compression convulsion exhaust these four principle rules every goddamn thing on this earth nothing more nothing else there is nothing after this it's about four cardinal points that's why they say in the name of the father and of the son and of the holy spirit it's about the four cardinal points you see so one it is not about um, knowing this thing or not knowing them i went to seminary school to be a priest i can a ma enwe m mass nwere ike ịka ụka i can do mass in latin in nomine padre Espiritu filii sanctus amen agimus tibi gracia padre deus pro universis beneficitius qui vivitet regina in secula seculorum amen Amen. Dominum vobiscum. Etu spiritu tuo. Agara m seminary to be a priest. So, I know what is this. I know what I'm talking about. Ama m ihe ọ bụ. Ama m ihe m na-ekwu. I know what I'm saying. So, not about what father is doing father is an actor he is acting a movie father na act is playing a part n'aha nna na nwa na mmụọ nsọ amen ka ngozi nke onye nwe jesu kristi n'ịhụnanya nke chukwu nna n'ịdịkọ n'otu nke mmụọ nsọ na-enye dịrị unu mgbe niile dịkwara gị ụmụnna ka anyị kwado n'ọnwa anyị nke ọma maka nnukwu emume nke yukaristi ya site n'ikwupụta njọ anyị so ụmụ ibe the game is on there is a game being played by this poem is a poetic this is about poetic to wake up the spirit in you so that the spirit will begin to agitate so that they will give you information. the problem now is are they giving you the right information or the wrong information all these songs the way they, the way they use to do this mass they call it poetic a na-akpọ ya ebu abụ is a poetic so this poetic when dem do it the spirit will become hypnotized they hypnotized the spirit then begin to feed you ọ bụ na ekwuchazie ụmụnna ka anyị bụrụ na nwaanyị ngọm then the priest will come out to talk the word of god then they will go into the book of matthew into the book of mark isaiah jeremiah nehemiah zephaniah to give you information about how Israel will become a nation <laughs> so nwanne if I am the person to be purified how can Israel what does Israel being a nation have, have to do with me inside Igbo land if Israel being a, eh, being a nation eh? or the way Jesus Christ was born eh, in the in the Nazareth on 25th jesus christ was not born in 25th of december what they do on december is a christ mass christ mass is different from birth of christ they are not the same what they do on christmas is called christ mass not birth of christ as go and do your own research what we give here is massive maximum information go and do your own research there is nothing like Christ born on Christmas what they celebrate ihe ndị Igbo na-akpọ ịkpụ arụ it's as pure as that we have this information which is ndozi ọdịnala ga-eme include in our traditions and cultures because we have them already all these things were stopped and replaced by these religious eh, festivals by religious festivity we have all these assumptions there we have this iriji which we call ascension day we have this ilo mmụọ which is they call um, um, halloween we have all these things we have them from a to z africans have them we know how to purify mind because before we fell from the kingdom but if there is no night there can never be day if there is no day there can never be night so we are underworld by now so the sun descended underworld so we are passing through the underworld to rise up again from the east so we are going towards the rising sun we are from the land of the rising sun because sun shines from the east there is no how africa will be in the bottom of the map if africa is the land of the rising sun it's impossible because land of the rising sun is above the horizon the west is descending sun is the west west is where the sun dies then how can you go to the map and see the west on top that is a magical and psychological defeat it's a psychological defeat so if you accept it your mind will accept it and you have been deceived. e deceive gị asago gị isi nwanne emere gị pọpị emere gị pọpị ekwentị mere gị pọpị e o mere gị wayo ya wee egwu ndị ụka mara anyị ma ihe a na-akọ ebe so ụmụ ibe ọ ga-adịrị anyị na mma anybody you see it does not need to be onye igbo before you ya about nsọala you don't have to be igbo to know about nsọala nsọala is world wide is based on purification extraction purification and unification isi osu ohu ume agwụ we want you to see the light of the day mind is deathless mind can never die mind is universe universe is mental so universe can never die the body is matter is like driving a car after you drive the car finish you get home you come out from your car and go into your house it's as simple as that if you finish your car ignyasi ya moto gị park ya the moto you come out from the car the body is a car is a moving is a matter emotion. energy emotion di the matter emotion put the etel under strain etel under strain put the matter emotion. oyibo ka asụrụ ebe a mana all these simple two things is the source of every moving life the soul is at rest the spirit is moving all over the world the spirit is moving all over the world there's a mighty revelation all over the world the spirit is moving all over the world and there is a mighty revelation but you cannot see only those who have ears can see whenever the students are ready the master will appear there is nothing hidden under the sun you cannot see your face why only with mirror you can ever see your face because you represent the creation that's why you don't see your face creation does not see its face that's why you see other people's face apart from yourself you can only see your face with mirror because the face is the figure of your mind the face represent your mind that is the figure of your mind ọ iru na afọ iru mmadụ afụgo uche ya na ahụrụ ka esi ama ụtọ nsi ọ bụ n'iru mmadụ ka esi ama obi mmadụ ndị mere psychologist ma ya that's why ebe na airport if you come to airport policeman stop you because they look at your face they are psychologists that's why if you go to street sometimes police will stop you because they look at your face if you in, if you are nervous or if you are afraid of you something why are you afraid if you don't have anything <laughs> so your face shows everything when you are sad your face shows you are sad when you cry your face shows you cry when you have pains when you have agonies when you have angers everything shows to your face so you represent more than what you think or more than what they taught you you are. ụmụ ibe enwere ihe m ji wee tie oyibo na ihe m na-ekwu ebe simple why achọrọ m ka m mee extend this information to other people so that ka ha mara na Igbo abụrụ an isolated group or isolated people we are world wide representation we can cover anything any information anything on this earth igbo represent onye ọbụla anybody that is ready to ascend to a higher self we don criticize and we don hate we love we live by you know this oyibo sef? we live by example so that's why m wee tinye oyibo n'ihe a na-ekwu so that if other peoples hear them they will know that this is not about one people somewhere trying to be no we say it in english dis things so that anybody can confirm what we say if it is true or not that's why i put it in english go and confirm do the examination about anything you hear or see here if energy can die ndị igbo mabụ all this energy we have them we have seven principles mmụọ asaa we have them all these things we have them we have anyị nwere anwụ anwụ anwụ then say energy cannot die nor destroy all those concepts we have them before anything we know about purification we have njoku we have all these things so nobody can tell me onwere onye ga-agwa m na my ancestors did this and that the only way i know that if you go to do something and you make a mistake you have to pay so we make mistakes mana asụ na ọbụla ahụrụ ka esi ama ụtọ nsị we can only learn by our mistakes life can if you only way to ascend is by descending the only way of ascension is descend ọkwanụma the only way to ascend is to descend so our be, being descending means that we are ascending again we are ascending above horizon ebe eh, anyị today so this movement or information about ndozi na is a direction of the spam si spam movement ọ bụrụ nke ndị juu nke ndị fake this is a movement of the light njem ọkụ this is a movement of the light the holy ones only people who believe that they are ready to be purified and ascend to higher above we need not everybody if you are not ready to live a righteous life then it's not for you it does not stop you from doing your normal way of life not about evil life it's about being sensible in whatever you do because sensitivity build prison in the mind sensitivity builds a prison in your mind so you must be careful of what you do and what you say and what you think once you think something if you think anything bring it out clean it wash it that's why if you come back home in the olden days your father will tell you go and wash your hand before you eat so ụmụ ibe we will bring this thing to an end today do good for good shall see good for evil shall see evil there is nothing hidden under the sun life is about principle dem move in numbers so if you lose a point in a club or in a team you will go down to the lower thing that is simple matter if you fail class you have to repeat class these things are practical life practical way of life so i don't know why human being fucked up and they don't want to accept that only thing that can make them descend is because they fucked up so ụmụ ibe gatara anyị na mma ka ọ dịbakwanụ echi anyị na-ewetara ụlọ ozi ọma oge ọbụla na-abụghị oge tell everybody from Africa Senegal Indian Europe America that nso ala Igbo is the only way to go the world is corrupt by evil empires the only way to navigate is information knowledge is power knowledge is power knowledge is power grab the knowledge and escape the vampirism of the earth dodoro